Mkpụrụ akwụkwọ Igbo akwụkwọ Igbo (Igbo alphabet) a, b, ch, d, e, f, gb, gh, gw, h, i, i, j, k.